na ụmụnne m abịakwana m ọzọ n'ụbọchị taa abịakwana m ọzọ ka anyị wetara ụnụ ife nkụzi na ịkwalite ọnọdụ ahụike dịka ọdịnala Igbo si wee dị tupu amalite abụ m ada ndị gboo ada nnewi ọ bụrụ na nke a bụ izizi ị na-esonyela anyị anyị si gị nnọọ ife anyị na-eme n'ọgbakọ a bụ ka anyị kụzielu ụmụnne anyị na ụmụafọ Igbo uru ọ n'iso ntụzi ụkwụ nke anyị ji bụrụ ndị Igbo na ndị Igbo ka anyị bụ ife ọsọkwalụ gị gị gbanwee onwe gị na ịbụ onye Igbo bụ na ịbụ onye Igbo onye Igbo ahụ ka ị ga-abụgidekwa wee ruo echi ife ọma anyị ga-emere onwe anyị bụ ichigata wee mee gịnị wee kwado dịka ọdịnala anyị si wee dị ndị dị mma anyị malụ ndị dị njọ anyị ewezughi ya n'akụkụ anyị esobe ndị dị mma nwere ka esi zie gị ozi na ife ike nọ n'ụzọ gị bụ na ịfụrụ onwe gị na nlọ ka ife ike mere gị o nwere onye na-ebe a gasị na ọmala ife bụ ife ike eziri gị ozi na ife ike na-abịa n'ụzọ gị bụ zie gị ozi na o nwere onye nke gị ife ike na-eme bụ ifu onwe gị na nlọ ka ife ike mere gị ikekweli ọbụna ọ bụ na iwere ego ị ga-eji wee mee gịnị rụọ nya bụ ọrụ agwara gị ka ị lụọ iji wee gbochapụ ọnọdụ ife ike ahụ ngwa gee ntị ka ị nụrụ okwu anyị ji maka ya e wee mee gịnị wee bịa n'ụbọchị taa maka na ife anyị bịara ebe a wee zọọ ndụ enyemaka anyị ga-enyere ụmụnne anyị bụ ịkụzi ụmụ kịlịkịlị ife dị etu eji azọ ndụ ka ọ ga-abụ ịnọrọ na mkpa olibido gị nke na mmadụ erughị gị aka iwere aka gị zọkọta onwe gị ndụ wee ganye mgbe n'inweta ikikere maọbụ ego maọbụ oge ị ga-eji wee gbapụ ya ọsọ ndụ n'uju ọ bụrụ na ife ike nọ n'ụzọ gị ma ị nweghị ego ị ga-eji wee lụ ya ọrụ agwa gị hmm? kama ịnọzi tụba alịrị ka ife ike ahụ ma mee gị gbapụrụ m ya ọsọ jee gotelu m nke a na-akpọ nwa nwa uriom ọkụkọ akwụnụfụ ya ife nji wee were ya pụta ka ụfọdụ ghara isi m na famara amara ife ọ bụ ihe a ka a na-akpọ nwa uriom ọkụkọ ụfọdụ na-akpọ ya nwa sịsị hmm? ụfọdụ na-akpọ ya ụbụrụ jeneral name ị ga-eji mara ya bụ nwa ọkụkọ a mụrụ ọfụ jee chọta m nwa ọkụkọ a mụrụ ọfụ chọtalụ m ya nke a na-akpọ ọjị ọjị igbo chọtalụ m ya itinye n'aka gị chọta amụ nke a na-akpọ akwa itinye ya n'aka gị iwetelu m ego ebe n'ego ọbụla ka aka gị ha ọ bụrụ na aka gị ruru 1000 ọ dị mma aka gị ruo 2000 ọ dị mma aka gị ruo 50 naira ọ dị mma ọ bụrụkwanụ 10 naira 5 naira ka aka gị ruru ọ dị mma itinye ya iwe were ya wee kwubie okwu ịkpọ afa gị iwe si ife ike ọbụla nke emelụ na ndụ gị ọ bụ nwoke mere ọ bụ nwaanyị mere ọ bụ mmụọ mere ọ bụ mmadụ mere ọ bụ nwoke mere emeri ya na eke emeru n'oyi emeru na afọ emeru na nkwọ ibido gudowesia onwe nwa nna gị ịma afa ha kpọba ha chi onye ụwa gị ndị mmiri gị agwụ ndị ichie ichie nwoke ichie nwaanyị ogbugbu nna gị ha udo akpụ ngene ụlọ mmiri be nna gị ha kpọba ha kpọba mmụọ niile ịma nwere ike ịbịakwute gị si ha n'ọta ka iji ife ndị a were ebupụ ife ike nọ n'ụzọ gị niile ebupụ ya na-eke niile ebupụ ya n'oyi na ngwa ngwa ị na-achịpụ ya bụ ife n'ezi ka ife niile ahụ ife ike niile ahụ nọ n'ụzọ gị ka ha ncha niile gbaa ezi ezi I ife nji ji wee wepụta oge m na-akụzikwu ka esi agọnya bụ ọfọ because some people will come to my DM they will be like I don't know how to do the incantation so I'm doing the incantation for you now. ife ike mmụọ ife ike mmadụ ọ bụ nwoke mere ọ bụ nwaanyị mere ọ bụ mmụọ mere ọ bụ mmadụ mee n'ọta ka ị na-eme gịnị ka ị na-eme ị na-emetụ ya n'ahụ n'ọta ka ị na-ebupụ ya n'isi gị na-eke na oye na afọ na ngwọ ị na-ebupụ ya na mmụọ ị na-ebupụ ya na mmadụ ị na-ebupụ ya afịa na anụ ụbọchị na anụ kwuo okwu mmadụ ka ị ọ bụrụ na ịgụdobe ife niile a gụdochaa si na ife ịmara ayara ama gị ime gịnị iwepụ ya inye ihe n'isi gị ugboro ịnọ nye ihe n'isi gị ugboro ịnọ iwere eme gịnị iwere gaba n'ezi ọ bụrụ na ịlute n'ezi anwa ichee ihu ụzọ ịma n'ụzọ ahụ ka ị ga-esi na ọ bụrụ na ụzọ a ka ị ga-esi na ime ka na ife esi ebe ahụ ị ga-esi na ife si ebe ahụ ị ga-esi na you just throw it like this from your back imuvuo forward gaba ebe ị na-aga but before you enter house make sure you wash your hand your face and your feet onu ụmụnne m do this it will help you a lot Oh, it will help you a lot ezi m n'aka na unu mụtara ofu ife ụzọ ife na-abụ ma ọ bụ ịtọ anyị abịago n'isi njedebe inwe ife mgbagwoju anya gbadakwanụ na igbe okwu ka ịjụ e anyị ajụjụ aka mbụ ezigbo nwanne ụlọ Eberechukwu Adandị gboo Ada nyere anyị aka n'ịtụsasị okwu a ọ ga-abara ụmụnne anyị uru ndị eworo